go, make you no go talk am again. Uncolos, uncolos, yeshi bolo to a life. Mabwena ah, ah, fear. Ah, no fit to break your heart, but woman go fit break your heart. Igbo no fit to break your heart, but woman go fit break your heart who talk say make i leave you go make you no go talk am again who talk say make i leave you go make you no go talk am again ah, Igbo, Young Z, call me the magic tongue. Ah, Igbo, Igbo. Ah, ọbụna fugonu ka igbo si wee menụ nwa gayo n'ọlụ ọnụ nsọ afiajuleju juru eju nwanne tụọ ọnụ danụ ka nwoke gbawa n'ụbọ nwanne pass me the lighter ka nsonye afefe ọkụ ka anwụrụ naba n'enu ka ebe na-achụ aja zụlọ ọkụ naba ife ụmụ ụwa ga na ị na-agba mbọ ị na-asị nlapụ afịa na-enye m joy nwana dịka eji ịgba ọsọ ejiri igba ama onye dị rọked mana isewa nwanne nọrọ n'elo ị na-esekwasị nka isi gị ga-ebunwu maka iti gị onkolos chinedu si m na ọ dị Scorpio con dey pull off your polo Alobam si n'ọdị esewa mana o ji akwụkwọ Igbo wee melo his logo Igbo no fit to break your heart But woman go fit break your heart Igbo no fit to break your heart But woman go fit break your heart ọbụna fugonu ka igbo si wee nwa gayo n'ọlọ n'ụsọ afịa juru eju nwanne tụọnụ danụ ka nwoke gbawa n'ụbọ ogimi oh, ganja ogimi oh, wii ogimi oh, ganja miya wana smoke ogimi ganja ogimi wii ogimi ganja miya wana smoke Miya wana go high yo obele ọkwa ịma ka anyị si kwado Miya wana go high yo obele gị m igbo ka mụ matido ee obele never go i want to ask you something ka njigodo gị ya si ọ bụ na onye na esa anwụrụ nụta nwaanyị na esa anwụrụ ka ihe ọ dị kafa ya amụta ịmakwa ndị anwụrụ ndị anwụrụ onkulus eshiwolo to life <laughs>